Yeah, we got that call on the metal. You don't get what you for with lives are nothing for you. Nothing for you. Allah, Allah, Allah. How about government? Why do government take over the road? Come, can hear that bad fluid. Huh? onye chọrọ uru n'isi ego ọ chọrọ mmadụ amụ ibe mkpụrụ ọsịwụ ebiri n'ahịa Ibu gini tek mamba. Ibu tan ko tek. Ibu gini tek na kuya. Oh, ko jai ko. Hey. Hey, hey. Yoro obi ko. Wawo ka de wawo ka. Hey. Ayeme. Hey. What the double time I break? I don't come to your house. They say you dey Lagos. Yeah, I traveled. I traveled. They even give me your number. I put am for pocket. He lost. Oh, oh shit. I said I go come again. Got it. And I know am. Serious. And can go ahead and know One not dollar. Yeah. Yeah. One not a dollar. They put on one dollar. Yeah. Yeah. yeah yeah yeah Janya half. When I bought that girl, Papa deny am. So no, be give me belly because I placed my way back. Huh? now finally finally ọkụ ife ọma mere ya bụ na a ga-eri nwa ọnụ si ha na ndị yoruba na-eche na ha nwere kọlchọ ka m gosi ha na anyị nwere the best cultural dance ya mere you ji wee the best asị na ije Lagos si na anyị ga-eche echigharịa date adegwu egwu my life. alive ọfọzi for this. i dey know my life. don't bother telling me price money is not the problem here You only just three ogene gị bịa ịchọ ka ya alụ ka ndị Yoruba ma na anyị nwere the best cultural group cultural e da. kedu ife ọzọ na-arụ egwu ka m na aja wele wele for life ee ihe mee ok m ga-akpọ gị Okay, okay. Nga kpọk. Kpọzie m na phone ka m gesi. All right. Chineke m. No Ọ ga-adị. Ayan. All right Mm. ndị be anyị mma mmanụ ndị be anyị kwenu kwenu kwezuonu today today dịka ka anyị na-eche ndị ọgwụ na mana ije tere aka eh, anyị ga na-eche ha mana ya ma na-eche ha n'ọnụ nkịtị ndị na-esi nri adịgoro eji unu wetu ndidi mmanya anyị na ihe anyị furu bụ genu You think so? Is wise? kedu bụ jemi oke abụ jemi oke abụ helesi family ya everything is here food is coming ejiri m ego zụọ ihe niile nke ọ bụ na onye na-anwụ emekwana na nke a bụ ihe na-esi na nke a bụ nke ndị big everybody is a big man the father of your daughter sịrị anyị pụọ ọrịa na be ya oge nwa mpempe chee na ihere ga-eme anyị mana chineke zitegoro anyị ezigbo oji ọ bụkwa ji nwekwa egwuregwu na ọ bụ ji bụ ji ọ bụrụ ọbụrụ eh, abalị ọ bụrụ na onye onye ofe mmanụ ọ sịrị m jiri ego nke m mee evritin Amụka na ya na ya erute ego oge na na-eme akụbọ oge na na-eme yóò ṣe báyò ọmú kan ayé ìrútẹ́gó mama mama mama. ndị otiti na-eti ọkpara anyị na-eme na mmadụ agbawa apịtị mma ọ bụ ka ogene ba ti ekwe nka ogene ba ti ekwe obere oge na adụ ma adị ka ọta na ịba ya amma amma amma amma amma amma Hey! Hey! Hey! Hey! Hey! Hey! Hey! Hey! Hey! Hey! Hey! Uchi na-enye ya ei nwoke ọ bụ na nke chọtara ya n'ụwa ịchọta ya Chineke mewe eze Hey! mama mama Thank you. wotana muli wotana what is it Ọ̀sùn wọ̀nyí à na-enwesị isi na-adị n'ụwa Eh, you don't want to be paying card. Mamuka! Mamuka! Why you say why? Mamuka! Mamuka! Ha! Ndilo. Kifo. Stay at work. Stay at work. Kí ni menu? Mazi ko ni mepe manya akri papa gbawa gi sunbel. Ton de ni gbaga. Debe manya. Debe manya. 500000. Muna tarne lapo. eji ebiri load na-akwado marriage na onye yoruba ga-abịa nnukwu a sị na ha erutego n'ụzọ ya Anambra tere Enugu moto na-abadakwu n'onu maka bad road bad road egbugo m because of lack of security anyị na-enwe na Southeast atọrụgo 3 of them onye na-anụ nwa m

say you go for uh, burial service as well? I, I do go house opening, birthday party, and also burial ceremony. Uh -huh. uh, yeah, nna agacha ha ncha na-egwu ka m na-etinu. Okay. Okwisi na-akụ burial. Ana m akụ burial. Nna ya bido na-egwu bido na-egwu because ị ga-anara balance na ego burial na onye ga-akwa m ka ọ dị n'ụwa Hey! Na-ejugodu ya! Hey! Hey! about size in Hey! Hey! Hey!